Hello everyone. Good morning, good afternoon, good evening, depending on the angle you're watching me from. If you come across this video, because share it is very, very important. Share this program because I'm about to pass a very important message across the globe. So as you're sharing it, as you're spreading the good news, like I said, I have few things that I use my platform to do to defend my faith. We use it to defend Ibukobi in all cause. I will use it to assist as many as I can. I will use it for my personal business and I will use it for the things that I believe is the right thing for me to do. Abehomiji Facebook, ah. Abego, click and like. That is not my purpose. That's why I violate the rules like crazy. Feel me? People want the purpose of joining Facebook and that is it so this my platform is to use it to tell the world one of the reasons is to use it to tell the world that god is second jesus and the second jesus is who second jesus is ebukobi whether you believe it or not for those of you that believe in jesus so oh, i'm not talking about the pagans I'm not talking about Ndo Buaroba, Nde Dibia, Nda Musu, I'm not referring to them. I'm not talking about they believe that Odumodu is their God. I'm talking about those that believe that Jesus Christ died on the Calvary for them. That Jesus actually was for them. Those that believe. I'm not, I'm not referring to Christians though, that believe that you're not, you're not good enough to be a Catholic. You're not good enough to be um, a choosing. You're not good enough to do. No, no. I'm not talking about those. that know which one is uh, eh, Ikweshiri Diotan before you worship God or Ikweshiri Punka before. Those are not the ones I'm referring to. I'm referring to those who does not judge, who does not look at what, but look through your heart. On them nekuru. For those of you that will always come here and say, okay, hey, eh, they represent you know. <laughs> I pity you. I pity you. You that want to judge. Those of you that believe Obi Kobi belongs to them. It doesn't belong to others. That's not the people I'm referring to. I'm referring to those who know that Ebukobi is a true son of God. Who know that Ebukobi is a true son of God. Okay, it will have this thing for a long time. Let me, let me pay you again. This place is not for you. This place is not for and lawyer, Tiro. Goodbye. Those are not the people I'm referring to. I'm referring to those that have seen this sacrifice this young man Kole Ebuka has made I have that seen logodi ka o touch because of gịnị ọ chọrọ isave ndu nde choro ya ka nwuo. nwụọ logodi ka Ebuka Obi just because of you and I just because of people like their destiny kekpọ na arụsị just because of witches and wizards ka ọ hụ ihu chineke god nye ya pọwa unu ga ihe ga-eme na 100 days o unu ga ihe ga-eme na nga ọkpaala anọ m na ndị dibịa niile na-akwakọzi ngwongwo ha na-agba anọ m na ndị arụsị ndị otu eh, matayas anọ m na ha niile ọsọ ma ndị akwa na ndị otu akwa ma anọ m na ha niile there is fire on the mountain anọ m na there is fire on the mountain biko ị na-abata Like I normally tell you guys. Biko, share this program. Biko, because I don't like Ijontia no more. I am their biggest problem on this blue app. When I do phone alumok, they have to gang in group. <laughs> they have to try. <laughs> Our target is okay. <laughs> na biko e nwere otu egwu m chọrọ ịkụrụtụ bifo ma kpati ana m ala ka egbu our target is oge echi chere chere chere ndụ biko na biko na noves biko enwere egwu m chọrọ ịkụrụ nke nwere egwu m chọrọ Oh, Mahmoud Tinubu. But I'm not more concerned. Hey, that that oh, that ọjà ọjà dance. Hey, Mahmoud Tinubu. But yeah. Our target is not getting. Child. Our target the remain Ebony Mascal Lord of Chicago. Eh! Chere, I want to share Bukobi a businessman, a successful businessman out of that matter. A successful one out of that matter. My brother, very successful one. Atamata. Very, very successful one. When they can gatra yaya kemra megaganihu. Is the business is out there for everybody to partake in. Gatra yaya kamu megagi successful a little bit. Let me see how powerful you are. Let me see how connected you are. Let me see how ka matter how many people eager that you be able to convince to join you in the business. When the business already ma. enwere anụ igbo man a like business People who they wouldn't want to make money. Tell me what business again can't you do? Eba ni woman ga tuturu na ebu ya tuturu na ebu ya. Wo wanne wara mu ya goro gwego. Wara ifuchi ya goro gwego. What more business can't you do? Hello. Rakoiri. He's a very successful one for that matter. and igbo man ga-atụtụrụ nwatakịrị amụrụ ọhụrụ chọpịa ya olu ji ya gwa ego tell me what kind of this business you don't want yeah? a na-achawe businessman try it na at least the business enwe onye pụtara na ogbule the business enwe onye ọchụpụtara na ọ na-ara nwaanyị ya but unu nke unu unu na-ara nwaanyị mmadụ na-egbu mmadụ na-egbu okwere na-egbu anya ụfụ na-egbu nda na-egbu ume can't you try this business that will give you peace achịkwa m comment again na another block you let me face you with the truth ohe m ji unu truth facts anyị kwa onye na-achọ ụlọ unu comment anọ m ya elesma did not capture that comment na-enye gị ya arụ wisdom chineke nyere m ya ma fa ya unu bọmpa to bumper. unu na-eji ama unu ga mee yahu yahu ji the only thing chineke nyere unu ga yahu yahu buo ọgwụ kpọkịrị n'ime nga gaa lee ha many igbo boys nọ na nga ebe egburu mgbomgbo and me nigara koyeri. I'm living in US with the brain. Go work get that living primitivity. I put an air and watch it. is no church in America. Nobody is going to church because you are too daft in your brain. Manadati, the engine of the. Let me tell you, do you know why Ejen went much over time at work every Sunday? Because people go to church. People go to church. Edisi vuselunu ununa. Anata unishata. ama ka enwebe m time to go around on Sundays ka ịhụrụ ihe ka ịhụrụ ihe a na-akwa akwụgbara chọọchị n'obodo oyibo brain unu dị too daft ana because you guys let me tell you that. you guys thought that Ebukobi's problem unu no ịma ihe problem unu nna nna nna nna ahụ gburu women gbuo gbuo nwaanyị bu afọ ime gbuo ejima slaughter them nna nna nna nna ahụ gburu ụmụ nwaanyị dị ime life and direct unu achọtaba ebe problem unu akpọ Ebukobi Ebukobi ụzụ na God share the program biko agwara m na ana ha ga report ihe a why would I talk about the rented apartment enwere ihe gbasara m if you like ya rụrụ n'ụwa bedroom ya scam ndị ọ na scam that's na business ọnwụ ihe ndị omenala unu chọọ ihe ndị Igbo unu chọrọ ọsọlamata ya sị rụrụ n'ụwa bedroom oh, tinye doctor dia tinye hospital dia nụ na wahala It's none of my business. I don't, there's things I don't get involved in. Olabolo ji chọ ya anụ anụ ya. Ndị chọrọ ije, ndị chọrọ ibu ya egwu unu. Owe, you know be una dey sing you know be them dey sing his praise. Nwanne ebe ụlọ onye ọla tiri isi ya kọwa o. I know where are the targets. Ihe m na-target with where they said ebuko build their problem. You feel me? my brother wey they comment businessman comment again you are not angry. you're just watching without comment you are welcome Come m now, mommy here because you guys lack wisdom Oh, My mere is Matthias Ejehu school he is a son of grace as as of the year 2027 he has already built upstairs when he is in electric um in electric electronics yeah uh, of course of course he was doing well. He was perfectly doing well in his career. Before Otalichine can appear, go and work for me, son. You have many souls to save. Nde can Go and work for me, son. And appear. Let God in a picture. How many of you will pay this sacrifice? None of you. like I was saying before, before my husband came in. Game into. Because one of that ex-convict here, the only man they put an go up that not damaging go up name, where like an wiggle man Jimmy K. The only man who like an egg washroom man two two years, three years and ex-convicts. Ana man shige nna go no le na that video. And let me tell you, your Untu autonomous community, your guys, a shout out with this video, it's a powerful message in Abia. Your Untu autonomous community, the indigenous of Facebook, the only indigenous on Facebook, I'm a Hungana Kalamna. the only indigen the only son enwere na nga ụgbọala amahụ nga ala ka elu the only nga ụgbọala ma pụtara na atọ ndijin ndijin ndijin naanị gị ka a mụrụ nga ụgbọala naanị gị ka nne gị mụrụ na nga ụgbọala shiadat you are the only ọpara enwere na nga ụgbọala ọwụ sote ọpara the only man ana m ajụ gị where is your father ị na-asị we are the indigen ndijin of facebook those of you that on a brainwash with lies indigen ana m ajụ gị where were you ebe ekere mgbe ekere mgbe ekere okwu ala nna gị rịba ụnụ akwa eze nnu wait oh. o ka eji only man o recognize ụnụ asha hụ program a program a daa will not come back o oh. share the program a tụsa this message Zion we fly eziokwu ka iji egbu ndị ọjọọ onwe onye anyị na-asụ anya onye shi isi aka ala bịa ma amerịka ma gị kpata ya ị na-echekwa m na naijiria you're wasting your time o oh. ị na-echekwa m na naijiria ebe onye bikọ na-awachi nga aka m gwachiri if you're waiting for me na naijiria you're wasting your time ịchịra na isi aka ala gị pụta eh, the worst thing wu majority of you guys live in this state m chọrọ unu ga una rọn pụbịakwanụ na ebe m nọ m na-ajụ ndeke bụ ndeke filuga ha ga-egbuli ma nye eme ya n'aka ndị gafedekwa nna ọkọt ka a ga-asatụla anya agawa kọt amama m ihe ji nnu amama m ihe kere akpa uche unu sọngwia una a na-emekarịla m noise onye click love and like ndị report ga video click love and like o oh, share the program na share na oh shit oh, unu mana ha anaghị anụ ọlụ m you know that video ga-go down very few you guys did not share Um, oh. a problem they're facing on this blue app. Facebook is Facebook and actually you're getting a lot of reports. F Facebook. Osona Facebook. Oh, shit is going on. my um, who do africans waiting nwanne bịa straight ishi eti gị ụkwụ ka every answerable question ị nidiri here but that ex convict lekwa kemgbe 52 years nga ụgbọala enwe ọkụ 52 years of making nga ụgbọala enwe ndọbala mamshi enwere enwere ebe a na-akpọ remote village n'ala igbo amara dị o. to an extent unu enwedo ọkụ unu ahụ god shi eluigwe yoda unu ahụ jizọs shi eluigwe obodo unu somebody like ex convict the only man na-arụnye ụmụazị amụrụ ọhụrụ aka n'ike o jiri gaa nga abịa na-achara anyị ide kemo ụmụ ashawo na ụmụ agboro ide kemo for facebook na-agba data ewu autonomous ewu ndijin the only indigene amụrụ mụọ gị n'itiri at the age of 50 something years old unu enwe ọkụ ga-enwe mouth you supposed to be worshiping akụ zion akụ the gee ntị ka ịhụ ihe eze unu your own eze eze eze ndị ntu ntutututu click love and like and share ka ịhụ ihe eze ndị ntu tututututu eze amadi na-eme ezist pụta ụma na akụ Zion na-eme ezist onye hụrụ akụ tụọrọ m ihe odogwu odogwu odogwu amụrụ n'ala nna ya o nwoke ọma mụrụ n'ala nna ya e odogwu ka ebu odogwu ka ebu odogwu ka ebu odogwu ka ebu ijere n'ala ntụtụrụ ugo lọta nwoke ọma ijere n'ala ntụtụrụ ugo bata nwoke ọma ndị ji enwewu ndị ji na eze ha ma ha ndị chi na ha wụ ndị ji na eze ha ma ha ị gara n'ala ntụtụrụ ugo bata ị gara n'ala ntụtụrụ ugo bata ndị chi na ha wụ ndị ji na naasị ndị ji na Facebook ule na Facebook ule imagine you imagine you who is that i wetala package ọ ok na Facebook hapụrụ m aka na dis ọrụ shia shia cher. Aïe. Share no, share no, share no, click no love. Oh. Apụtasịla. bịa. Shit. Dee eshiela m ohe kutuo oh, ya. Gbanyụzie ọkụ ya, ọ mechaa na gbanye ọkụ ya. The rice? Mm. Mm-hmm. The stew or the rice? What am I meaning? I know soro. Which one do you Ask him ya. Or you should call fork before get ya. No, I mean which one? Both of them. Oh. Get when get jana grandma gi he je share the program share the program challenges na this report share no na ụlọ elewere nna ahụ oh, chineke ndị anyị ga m nsogbu na dis blow up ndị a na-arịpọt ihe a sheanụ sheanụ sheanụ sheanụ. shianụ bikonu ndị of nọ facebook s convict where are you ndị of nọ facebook you can count ebe ka anyị kwuo na anagba egbe biko that video ị na-agwa ndị mmadụ na anagba egbe na ị ga-eweje ya to hope ụzọ dị mma na ị ga-eweje ya tu ndị amị akatikporo ngwere tana elu enwe onye otere ya etowe onwe ya akatikporo a man with no vision a man with a dead political career a man career ya tiriara spiritually asị gi gị have they answered you on that video if you carry that video they make video i ana ajụ gị have they isonye ga report ya to all the six autonomous community ana m ajụ the only indigenous of facebook ana m ajụ gị ndị eze nna are they still listening to you because ị nwee last name nobody knows you you're just indigenous facebook the only son e nwere na nke ụgbọala detipuchitere nke ụgbọala ex convict ana m ajụ gị shio oge chekwa eke jụkwa gị shio that vidio ichi na ị ga-eje n'akụchi na agbawa egbe agbamegbe nne ka ha mere so far ọwa mụtana gị are you not man enough are you not man enough to report Zion report Ebuka Obi report Akụ are you not man enough anymore nwanne onye karịrị mmadụ karịrị chi ya akụ has fed you akụ enyego gị nri asị gị pụta disputuo na akụ enyeghụ gị milion akụ enyeghụ gị milion akụ enyeghụ gị hafe milion ka m gbanyere gị movie. ka m jaa gị jaa gị na ụmụ na ụmụ ashawa na ụmụ na ụmụ ndị ex ibe gị ka m jikasịa gị akpa amụrị agị akpa amụrị agị enwe last name pụta na Facebook ga na-eko anya akpọọ gị nke inyegotulu ụmụaka anya anya akpọọ gị anya arụkpọọ gị ajụga m go ijelata gwa nwụchakụcha ya ga ịchọ agbakashima agbakashima have they answered you man with no, with no vision, with no action, a dead political compact, a man who buried a Look at you. You look so pale. You look so. Is Abraham save for this particular minute? Mjabagi ha. Ime kata watcha man. Nten go ala. Ihe ola basara na Facebook end there. Go and save it. Na mwa. Okay, choke ke gbara ya with full chase. Your political career get end. As far as such as this one, that will end. You will. As far as say Lola is your uncle. As far as say Putala, what's your number? Can I buy a mumba? Jesus and I pretending. Now in the work in a pretend, ne pretend. Oh, because you know, <laughs> fight is Zion and die. Fight is Zion and Kwame. Your destiny is already gone. ihe ị na-epretendzizewo emele ebe a ga-emele ebe a ịsọbọta Mathias gasọbọta ndị dibịa ga you are confused more than anything I have seen in this life that's why I don't take men like you serious because you guys are not competent enough the day eze gị ọnọdụ akụ ị n'ole eche eze gị nyere akụ dị akụla ediriri n'ole akụ chere na ntụtụrụ ga-ajụọ gị asị na onye ga-ebu asị gị na ịbụ akụ zayọm ị chere na ebe es convict gọvanọ gọvanọ ga-awụ gọvanọ tụrụ ugo bata tụrụ ugo bata tụrụ ugo bata agụ ka ịwụ eze wee rekọgnaiza gị si gị ihe m jiri echeta ya wụọ akụ akụ na-adị ya mma akụ na-adị ya mma onye nyere gị ugo n'ala nna gị echiri n'ala nna gị pụọ gị pụọ gị mma n'ihu you can't do shit because you You are just a hungry beggar that's been fed by Akon. No class. And you become that local local chairman. No, you are not gonna get shaken. You are just a messed up person. Am I on Akon? Any day it will that political career get end go. As far as Ogechi is concerned, as far as me Imeperano indirectly, directly now about uh, Zion war, you are finished. After you go this spiritually, you are done. Let me see that Shanamite that will save you. You are over it. You got nothing to offer. You Iwa iwune inefe kubara. Ifecha you go and kweme. A hypocritical bastard. There again, Anyone who know life to continue. And now koeri. Do you think I need? Let me tell you. Eh? Awumu. Imani wu. I tipek. Awume tipek. mgbe m gwago utela akụna ebe utela nọ na-ahụ ihe na-eme n'Imo steeti na-ahụ ihe na-eme n'ala nna ya utela is from Imo steeti ịhụ na aka ala ekwere ya na nkwa o ji nọrọ n'ọnwụ na-ahụ ya osisi ọhụrụ ahụrụ gị na-atụ ukwe ya gbajie onye ọbụla si na-ahụ gị na-atụ ukwe asị m ya megide ya kụjie osisi ala ahụrụ gị na-atụ ukwe asị m ya kụgbuo onye ọbụla saga gị nọ na ya ji alasịrị mmiri utele ji alasịrị mmiri Zion is now in Imo steeti mba smoke ka m ime ikpu nne gị Peter ime ikpu nne gị ka m na-esmoku that ihu ọ bụ nne gị ayem nga ka nna amịkata smoku osisi ọbụla hụrụ gị chaya gị ikpene ọ ga ana n'ọnwụ udela afa ha market ọ na-eme gị ka ọ na-eme gị dala relationship take it agwara gị do I tell you that I, I am with a problem eh shanamite ọ bụ nne gị bịa nye that position ndị shanamite wu useless Shana of people shanamite ikpu gị shanamite amụ gị shanamite na-arụnye ụmụachi aka n'ike useless thing ahụ ebe ị ga shanamite shanamite ahụ ya you can never pave way your political career has been crumbled ashirin kiala is spiritually No. win ye Nkọkpala chairmanship ịhụ na ngụpụ m na mmadụ you can never ịhụ na akpụchana gị ụrụ akpụgala gị ụmụ nwaanyị gbachara gị avụ agbagala gị ịdọlịcha ụmụ nwaanyị ịdọlịcha ụmụ nwaanyị oke anyị na-adọlị ee eh? mee kwashọn idowere ha ego ga-eji zụrụ ha panadol just to gather your tears because you a failure you can never win iwin ekwe ya iwin ekwe ma amara ihe ihe mere ni a common criminal like you a common ihe ọla ịhụrụ ga na-arịa ya aka n'ike ụmụaka ma ahụkwa ya let me see where you win na n'ụwa ka n'ụwa ọsọ n'ụwa aka wa another world bet amụ ị ga-ama na ị ga na mụ na mụ na ndị obodo na-ekwu iwinikwa ya mana na ọwụ mụ usoro na gị nobody enwe onye ma gị shanamite ga-anye gị that ten gaa tinyewe ndị mmadụ na mkpu edibia owele gakwara ha gbala gị feka afa go and go and collect your money for you from, from go and collect your money back bịa na no gị nwoke ọzọ bịara n'obodo nna gị tụrụ ugo ga nga na-etitara eh indijin eh, eh, eh, indijin facebook indijin guys onye facebook indijin menshon onye facebook indijin okay esmoke m ikpu nne gị tụọ ya fakwa oniwe ka ha enweghị ọwụ me leave you just have have have fun ịghọtago now ka m shi gị ihe a na-akpọ bilonia trilonia connection with no comparison until ị gaa nwụọ until ị shagaba gị n'ala ịhụ na ihe wụ gị kpachaa gị gị sọfachaa ndị mmadụ eripụ gị ya n'aka you can never be successful in this life aga m enyetụ gị nyetụ nobody akụkọ chairman ka <laughs> somebody say ee ee amụrụ nwanne na amụrụ iko amụrụ iko na enwere anything ga-agala you are done you are vegetable lara iyi n'anya anya gị ahụ ị ga-eji ya ebe ị ga-eji ya ebe hewa akwa anya mpị ji ara ego ụmụaka ka otula you never see anything agwara m gị no Jupiter will save you in my hand you don't know me o oh. <laughs> ị mara onye mgbu gwara gị the only thing ị ga-eji nweta the day kọtụrụ this tongue kpebe ekpere chi chineke nna mazi ka onye ogbu ọ bụla the only time ị ga-eji nwee peace n'aka m as far as this tongue exist eh? <laughs> I fear no bagger ị chọrọ m bịa na America anya agawa ya however you want it even gị land anywhere oge echi nyere m adreesị Chicago anywhere you land if I no come na ihe ala m gwara gị na social media wee lie isi na isi akala gị tinye isi ka anyị gwepịa ya damara na iwu inyela damara si that day ka enyere gị ka enyere ọgwụla ihe ị ga-eji nweta m but ọwa iwere ọnụ a na-agwa pipụl shi ji ara ego ụmụaka aka otula ọwa iwere ọnụ a na-agwa pipụl shi iwe okwu ni otula ute n'ute ị na-eji aka ekwuwachi ụmụaka otula ị ga-emechi m ọnụ a ịkpụọla shi ya o It's a lie. That is the only thing he gave me. Letano, wow! Ndala. Useless people. Click love and like and share. My voice is their worst enemy. They don't like to hear me. Jeremiah Shigi, ihe, ihe, ihe, ihe. Nwoke na ibe ya ha No Drew de la What can he ibe ya no. n'ọnụ. Asu de la Hafa. <laughs> you are just, you are just deceiving yourself. hụ ka anụrụ m that ndị iko dị agị uneducated profound idiots like you pụtara na-eglorify ee owinye na praịmarị bịa biko ị gwara ha na enweghị gị na ya na-azọ praịmarị pdp dị did you tell in the reason why iji gbaba na pdp is it not because of enwedị chance na ọna gị dị the side ị gwara ha chineke akpọ gị ọkụ wit all this daft gị na ha na-ezuzu ezuzu ana m na ị na-eme na eglere tell them that you did not drag that position with anybody the primary is all you and that is where you will end ịgafeela nga ahụ mara na ọwụ ụmụ ọ dịsa ụmụaka tikporo nọ na-enye gị glory is you a failure a failure with a capital F a na-esusugharị onye kpọnki aje chọọchị o chụpụ ya chụpụ ya nọrọ anyịnya ụmụaka aka n'ike chụpụ ya na ọ na-eri nshi onye kpọ nkịta ex-convict ga chọọchị o chụma ya chụma ya ahụ ebe ọ na-ahụ wotulu ụmụaka chụmanya na ọ na-egbuwachi ụmụaka aka n'ike chụmanya na ọ na-eri nshi chụmanya na ọ ọkwa mmụọ ọjọọ chụmanya karịa ya nwụrụ anwụ chụmanya na ọwa onye anya mkpo usoro akpa ọhịa enyegiri look at you look at you onye kpọ gị onye kpọ gị bụ ime chọọchị chụmanya chụpa ya na shanamite shanamite chụpa ya ime ikpu shanamite she has he has nothing to offer ọwa musu the shanamite ekpere m ọjọọ ntaala Oh, the only scam lord of Chicago Ekperimari Amaka Ebiara in a, in a position here. That is why you never happy. You leave that title for me. Chineka, Wogokon. Stupid things everywhere. The only scam lad lord on any Chicago. Gabriel in position. You won yara. Don't you know that is, my territory is not going no, no going anywhere? Are we must, Are we not standing? It might be belong. You don't know your territory. Imam, it won't teach you. the only place you are is facebook facebook onye wu nna ya ịme onye wu nne ya ka ị bịa na eklem ndigen ya egbukwa ndị arị gị aka ụrụ ụmụaka ka otula kụgbuokwa gị onye gachashin ịsọ ga-egbu ya wia iwu save save ọnụ vidio m iwu inye na njaka ịma na ayi ọnụ ayi ọ na-ejiri ọ bụ ihe agbara gị small size n'anya agbara gị small size n'anya na nwaanyị chi from ukwu ju eju ha ọla gbasara mri big na-akọ eri. ọchị na oge echi na amri big are you learning it today ịchọsara amụ aga ya na na-akọ eri chebe echi gị ihe obodo ji kara obodo wait watch and see na-akọ eri chebe echi gị kpọta that ex-convict ya ka ọ bịa hụ ihe odogwu ji karịa odogwu tem agba ya weta iyi chọrọ ihe m ji evi ya ka ọ chere wait nke chike ka m ji evi ya na child program the main topic eruola ọhịa unu na-erepresentị ndị ọ na-edivo ụmụaka ọ na-akpọpụta ha na ọya na ọya representative n'ọya please ndị ndị ọgbaala hụ na that apc guy is the choosing one APC chairman APC chairman Oh, would udu only chairman enwere na nga ọgbaala you don't have the qualification spiritual physically qualified Ej, Ej, anything na emega you are gone and nobody you don't have the physical qualification to do whatever that has to do with it he represents any look at your your you don't even have you don't you need anger management na ole ga ga ga ga ga ga ga ga ga ga ya mmadụ ne ka ị ya wu bọ nju onye wu nne gị onye wu nna gị guys share this program click love and share thank you chisom king for reminding them the normal thing to do look at you great chanamite ogbu mmanụ iwere ha ndị mmanụ ga-etinye na mkpu geshenebe if you become chairman ma pụọ this place everybody want me to get out the torment of seven or eight years m na torment unu you guys will never see Egypt ahụ unu na ahụ na aga ahụ ya anymore go and become ka m hụ ya ka m hụ onye nyere gị ịbịa ịbịa ịbịa mmadụ n'azụ you become a good person you is a lie nke ka anyị nọ ewebe anyị na-aga bịa lee ihe nwoke jikara ibe ya come and see what ihe nwoke jikara ibe ya you are nothing but a ordinary nwoke na-egwu nwaanyị na-egwu achị amụrụ ọhụrụ ma ndị ma nwoke na-agwụ ha aka n'ike Aya dati that he say Ogechi if I get to Nigeria that he do me like even even if I see you na Nigeria aga m agwa gị na ị na-egwu achị aka n'ike ka ị mata na adị m too rugged to a fault ị ga-anyụ akwanụchi mbata Naịjirịa na onwe nnu na onwe nnu <laughs> kọsa akwa m onye ara na onwe nnu ụnụ <laughs> amakpa asị m ụnụ na-akwado kọsọ ọ na-adị mma na-echekwa na-eto esi eche jizọs ọ ka esi eche m ọ na-abịa na-abịa ọka ịhụna ka unu si eche jizọs ọ ka unu ka na-echi eche m ọbịbịa ya dịwo nso ọbịbịa ya dịwo nso the more you look the less you see ịhụna kemgbe anyị chịrị m nwaanyị asị. na jizọs ọ na-arịtu ọ na-arịtu ọ na-arịtu unu ga na-eche m until that date awụ nnukwu mmadụ ọsọ onye a na-asị na abịala unu ga na-eche m na-echechinu m ike the lion herself will return mgbe oge ahụ na-echenu m afa unu ka na-eche m the day I will come in the whole world will know ọbịbịa nwa nke mmadụ onye niile ga-achị ha dino dala unu na-echechenu m ike o ọbịbịa nwa nke mmadụ ga-adị egwu bụla onye chere ka m bụla onye chere ka kwen Wait, wait for me. Patiently wait for me. Every year wait. Every second wait because how nnukwu mmadụ. Ọ na nnukwu mma nwa na-agba anyhow. Ọnwụ pipe nke mmadụ ga-adị egwu. Nnukwu mmadụ ka akpa unu okay, come back to Nigeria, don't worry. Oh, hey, Jesus is coming very soon. Jesus is coming. Ana announce ya. Ana announce ya. Ana announce ya. God is coming. Jesus is coming. Oh dịka ya. Ọ pipe m ga-adị Shut up, because I'm coming. I'm coming. You don't need to worry. Hey, oh, guys, oh, share, share. These people are firing me with a report to oh, share. Oh. Holy Ghost, fire these people, fire them, oh, they are touching my Facebook. Hana like in olum olum nenye hansobu. God, oh, fire them with a catapult. Happen on chineka on nokun. Facebook, we are not doing anything bad. We are just creating awareness, preaching the word of God. We are not doing anything bad. bịa kpọbata ex-convict ka ọ bịa hụ eman bịara na obodo nna ya tụrụ ugola tomalisin Reverend Father Kennedy mhm. Okafor ọ gwara barista na ya soro bịa mhm. nke nwaanyị mhm. na onye nke dị pọpụla kpọrọ akụ Zion ewura maa se hyɛ na life onye nke de popular. testimony si akụzi anya na iwu nnukwu mmadụ ya kwa eze reverend Father kennedy popular let me repeat that side again share this video maybe ex-convict anụghị ya ọfụma Kennedy Okafor ọ nwekwara barista na ya soro bịa nke nwanyị na onye nke dị pọpụla kpọrọ akụ Zion onye na-echeta ya ịmala aka akụ odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu odogwu hey onye nke ya na ịlọchi m ripite that side chere nụ escon onye m ji shon nọ shia nụ vidio a ọrụ escon nọ hia o ji anya mkpọ na-ele ma o ji otu anya na-ele m he is watching with one one eye he is watching me with one eye one eye me with ofu anya shia nụ program ahụ m you dey see me your head report gị nwa akpọrọ ka obi atọ m ụtọ si a ga-ebutere m akụ na kọmuniti na ọ ga-ebutere ya akụ na kọmuniti <laughs> chineke akụzi anya na ụgara nga ụgbọala ga-ebutere ha ọkụ ha enweghị for 20 something years akụzi anya na ụgara na nga ụgbọala na-ebutere ha akụ ha enweghị for 20 something years akụzayọn gara na nga ụgbọala na-ebute kọtọfọchịnetị nna cheredu cheredu cheredu cheredu cherenụ cherenụ cherenụ cherenụ cherenụ cherekọlanụ siagwalanụ vidiyo a siagwalanụ a na-arịbọtụ and bought the video. Hi, Jared. hey, ex convict, eh? If I were you, if I were you, I would go and hide my dent spiritual damage face ex-convicts, you don't know that the spirit of children is very powerful. Two to three years, you come and pave way this blue that this blew up, or you come and get your career going. OMG Shiggy, the spirit of children have summoned you. Ị confess before you will pave way. You can never succeed. ị ga-agbagabọ ịgbagabọ ya ori mgbe a ga-enweta ihe dị mma napụ gị ya n'ọnụ exactly what happened to you na nga ọgbala ewekọna m Dr. Fortunate na ihe mgbe m tigara ewekọna m Dr. Fortunate na ha onye m onye m onye m for life onye m onye m ewekọ m nna m ya nụ dok dok <laughs> ewekọ nna <laughs> dok ọ dịkwana ọ dịkwana abụọ dok is only one ọ dịghị two eh look at you orumma a ga-ebles gị destiny ga-abịa orumma a ga-ebles gị apịpịa ya aka ụmụaka na-ebe n'isi gị aka ụmụaka na-ebe n'isi gị rịrị aka n'otulu ụmụaka those children you violated those children you molested ụmụachi nwa ahụ ike you ha a ga-asa gị a ga-ekpepụ gị na mmụọ they tied you spiritually they tied you spiritually anyị na-ele anya ọbịbịa chewe m anyị na-ele anya ọbịbịa anyị na-ele anya ogechi ọbịbịa ya dị nso <laughs> ohia unu gara agụ anyị na-ele anya odogwu anyị na-ele anya oge anyị na-ele anya oge na ọbịbịa ya dị nso anyị na-ele anya ogechi anyị na-ele anya oge anyị na-ele anya scam lord of chicago ọ dị nso anyị na-ele anya anịnị anyị na-ele anya scam lord anyị na-ele anya ọtụtụ poyopo ọ dị nso chewenụ m ana m abịa the only scam lord of chicago shinu chewe ya na anyị na-abịa ị na-anụ ihe m na-agba gị anyị na-ele anya ọbịbịa anyị na-ele anya ogene hello hello hello <laughs> tinye gị na Eh, oke ee eh, ị nọ na spika mgbe ahụ anyị na-eto eto mgbe ahụ anyị na-eto eto anyị na-aga karol ụmụ eh. egwu anyị na-agụ mgbe ahụ eh. zayon obodo ọma zayon zayon zayon zayon hale nwanya m olu hale nwanya m olu zayon n'obodo ọma zayon zayon zayon zayon n'obodo ọma zayon zayon zayon zayon obodo ọma zayon zayon zayon ebuka obodo ọma ebugo obodo ọma ebugo obodo ọma ebugo obodo ọma! ụmụnne m na-amara ogo na-amara Chineke a ga ekwe ka ihere memu ụmụnne m na-amara ogo na-amara Chineke a ga ekwe ka ihere memu abalị anya bịawo anya abịawo anya abịawo ireke alisa ọ dị gị wekalị ọ dị gị wede kalị okay listen ụmụnne m na-amara go na-amara chineke agaghị ekwe ka ihe rere ụmụnne m na-amarago na-amara chineke agaghị ekwe ka ihere ememu bịanụ bịanụ anya bịawo bịanụ anya bịawo bịanụ anya bịawo n'iru chineke anya bịawo anya bịawo anya bịawo chiọzanna onye nwe anya chineke na-anyụ ụmụ ga-abịarugo ụmụ gị ndị ji ọbara dị oke ọnụ gbapụta bịarugo ụmụ gị ndị dị ọgbaghara dị oke ọnụ gbapụtabere ugo ife gị na ofufe n'ijere gosi n'ịgbabụ n'uto na-egwu ozi ọma nye ndị niile kere eke na ndị niile nụrụ ya wee mara n'ezie mara n'ezie onye amara ka ịbụ haleluya mgbanụ ka hapụ m let me face him ịma na anụmanụ like am eh, the lonely person on this blue app na-eme video I don put number because ihe m nọ n'ọnụ agbụchabeghị I'm not exhausted to finish talking what I'm talking so ihe mgbala chitinye nọmba people call no no no they always weaken me anụmanụ like but ala nwa anaghị ekwe ọ na-awụli elu ọ naghị ekwe ọ wee kwechiri ọ ga ịla m and the m ike m kọl ya reject ya all oh, oh, my right hand man onye oh, m onye m for life o uh-huh. now let me go back to escom escom come here somebody show gị ji evidence ịjụkwa m evidence ụsụ n'akwọ ọkpụ nne gị ịjụkwa m evidence ụkpụgbọ nne gị ịjụkwa m evidence mgbe ị nọ nga ahụ a na-akpọ m akwụna ịdị ọtọ ọcha na m oji akwụna ị na-eji evidence oji akpọ akwụna mgbe ọ na-akpọ m skam na m suru nne ya o nwere evidensị esuru m igbu nne ya chineke bụ ọkwa gị ọka ijikwa m evidence amadu ọha na-eluigwe gbagbuokwa nne gị ijikwa m evidence cheju ikpu nne gị evidence ndala nobi only evidence na evidence taisis ndala chere m abịa abịa kpamahe he continue grandfather kennedy mm-hmm. okafọ ọ nwekwara barịsta na ya soro bịa nke nwaanyị na onye nke dị pọpụla kpọrọ akụ zayon ndị na-echeta ya ịmala akụ akụ hmm. mgbe a kpọrọ akụ obi atọ mụta hmm. a ga-ebutara m akụ na kọmuniti hmm. obi ọnwa mee m mgbe anọ bịara anọkọwarala m ọ nwekwara ụmụnne anyị dịka ọzọ na ha soro bịa ex-convict bịa here come come come here come come get your get your filthy filthy life bịa eze ọwa eze ndị bụ ole ma eze ndụ onye na akpata ndị jere ndị jere ndị jere biko i werela vidio ahụ egbe agbawa hia i werela wegara ya i the video uh-huh. eze unu because before you make ekpeme eze need to sign were hụ ee unu amaghị onye ewu o ndị ji na Facebook a uh-huh. okay now let's continue Chief Amadi onye ziri n'ụzọ ebe a otu a ka njem ya si bidosi na ọ bụrụ eziokwu oge ahụ nọ na-agwa ndị obodo mm-hmm. ọ bụrụ ma ndị Zion ministry bịa na my community mm-hmm. ọdịiche ga-adị mm-hmm. nwanyị bụ na kemgbe amụrụ m nwa anyị enweghị ọkụ na community kemgbe a mụrụ this na ha enwebeghị ọkụ No wonder ex-convict Ijidiri very useless. No wonder ex-convict Akanri ya na aka ekpe ya. No wonder he's so evil because ndo ule enwepụ ọkụ ihe na-ahụ obi wave especially that that man kemgbe e chere mmụọ ex-convict so onye mere ji amali amụ elu a gaa hụ Facebook filu na Facebook your wuyo endon Chineke nna mee this man chike mgbe amụrụ ya na ha enwepụ ọkụ no wonder eze ji akụ ga-ebubatara ha akụ chai akụ iwe light ịma ndị gara okwu ala mgbe a na-achị ga na mgbidi chere m agwa gị why this ex-convict kwechiri ji na-akpọrọ akụ isi ala ruo taa let me tell you why you guys should be worshiping akụ as god unu reverend fada kennedy Akuzion na dia barrister. These are the three persons, the three wise men that he bidoro okwu ala. Mgbe these three wise men he bidoro okwu ala. Ashoke ka aga na mgbidi ka a ga-aga na ka ga-aga na ngọgbala. Gemakwa ntị o. Akụcha ijema na ndị nke ụgbọala ahụ nwetabe enwebe enwebe na their place hụrụ ụzọ because mgbidi nwekwara large um, landmarks ifilmi mgbidi nwekwara choke akụchi mba ka anyị gawa na ka anyị gawa na this eh, akụ reason they end up ngọgbala because they were debating it o oh. i na ngọgbala ka na mgbidi anyị ga-aga na mgbidi don't let's go to ngọgbala ịhụna nwaanyị nga ọkpara ji ihe ọbụla gbasara disa akụ Disi idiota na-akpọ ex convict kwesịrị na worship ya as god ya let me block that uh, that uh, that this uh, this fake account oya oh tiro ọvụọ nne gị a na contemplate ị ga-aga na mgbidi ka ị ga-aga na nga ọkpala akụchi biko buru ime ya gawa na nga ọkpala ọ bụ echi decide ya o and ichena ọwa eze a na-ekwu okwu a eze is not just talking eze hụrụ akụ tatakụwu this guy were light this guy were light out of millions and millions of people na-aga na-aga this place naanị reverend kennedy akụ and their barrister wu 3 three persons and akụwu kwere ma mgbudima kwere ma mgbudima ịma reverend eh, eh, kennedy anaghị achọ is a quiet type a very nice reverend father gị gba ya ofu ya dị ya ka ebewa akwa very nice man cool hearted but akụwụ gị kụọ gị shaa kụwasịwa nya akụwasịwa because e okwu ala awụghị okwu chi a na-akpụ kaịka ya ya o a na-akpụ kaịka ya aga okwu ala especially ala dị ụta so ha ọkụ ji their problem here my my question now my question now ex convict where is your indigin right na this place so eze ga ama onye wu na-erekọgnaizi akụ let me repeat it again maybe your brain ga-akpọta ha ọfụma na-erekọgnaizi akụ shi akụ awu the main person ga-ebubatara anyị ihe ọma na ihe ndụ ebee ka ashị na ị ga-ebubata ihe ọma iwe bad luck and that is why you will fail akụ akwụshi webatara gị your community ahụ bụ ọkụ for 50 something years oshimụ n'ọnụ listen to the listen to the video gee ntị gee ntị chineke akpọ gị gaa musugo onye mere ji gị na ahụ gị gaa na amịkpọ you mikpọla everyday because of your wickedness gaa na ashịrị nke ọgwụ na imega fasting ihe ma everyday gaa na-etiri anyị shanamite gaa na amịkpọ na adamichi na amịkpọ ka ụgwọ azụ obi ọjọọ gaa na-asụ gị kpamkpam kpamkpam kpamkpam gee ntị years anyị enweghị ọkụ ịbịakwa n'ụzọ chere m eshifto ya bak gaa na my community mm-hmm. na ọdịiche ga-adị one bụ na kemgbe amụrụ m nwa anyị enwebe ọkụ na kọmuniti a 52 years anyị enwebe ọkụ 52 ịbịakwa n'ụzọ ụzọ anyị nwe ụzọ hmm. ga-abịa na netwọk netwọk adị na-enwe hmm. netwọk ya ga-abịakwa na skuulu onwe skuulu dị mma ha hesenta na-enwe na-enwe nkwa na-ekwugidele for gọọmenti kemgbe e nyere m eze mana ebe anyị kpebere ekpere a ọrụ ụzọ a ka chineke ji aza ndị ala chi na m kwadoro ya ha sị m yes onye eze nga a m kwetere taa na ha kwekwere ekpe 52 years of anya dị ka nabatara Reverend Fada Kennedy Okafọ ọ gwara barista na ya soro bịa nke nwaanyị na onye nke dị pọpụla kpọrọ akụ Zion ha m ji na-echeta ya ịmala aka akụ mgbe nwa akpọrọ aka obi atọ m ụtọ si a ga-ebutere m akụ na kọmuniti ị na-anụ ya deman hụrụ faa na akụ ga-ebutere ha ihe ọma akụ ga-ebutere ha akụ akụ ga-ebutere ha ihe ọma chineke afọ ọla mụrụ akụ gọziere m ya afọ ọla mụrụ akụ gọziere m ya gọziere m ya gọziere m ya oke ọma hụrụ na ị ga-ebutere o oh, eze ịhụrụ ịhụrụ faa ịhụrụ faa na this young man ebe ọla ọ batara light light light light light look at you enweghị na-etinye aka n'agara gị even chairman e wee fail o wee fail o wee fail career this your chairman thing e wee fail career ịmagodi na ọ ga-agagodi n'ihu is not going to pay you know ọ maka ka ije were aha gị fega ma ekpe isokwala ndị zọrọ azọ you will keep failing you will keep failing m your destiny etiri ya n'ala ili jee jụọ nne gị ebe ọ na-ekechie eh, your destiny because destiny gị nọ n'ala ili o ruru mma you could have been the one controlling everything Zion na-eme dị afọ na akụkara iwere everything nye gị n'aka ma na nga ọkpa ala niile ala niile a na-azụ azụ Zion ga-ere ere is under akụnem do you know that ịma eh, na ala niile ashi today Ebuka Obi trọsụrụ akụ trọsụ ya to an extent that ala azụpụtara azụpụtara Zion sheme ihe akụ zụpụtara ihe niile emere akụ mba akụ imo akụ ihe iji chesha nwamba ashịrị aga enwe last name na ala nna gị that can stop akụ ihe ijiri cheshi nwamba ashị enwe last name like you a man dịka ka obu okporoko amusu na another age church you were last name a man that I conferred in couples of months another age church a woman I control this land na e this land na ehuru pupetara pupetara destiny gi well mere ga amara gi that they e go into because nobody knew you without this um uh land na enwe onye onye nobody knows you Aku is the one that announced you akumedi ihu akunyere gị ndụ akụfidiri gị akụnyere gị ume and the reason iji ata ihe a na because of akụ the reason iji ata this your chairman election na because of akụ go and mark it somewhere esilu go your failure it, it, do you think i'm just saying your failure has been sealed kparakatampam ọ naanị one phone call ka eji seal your failure you're finished agwa gị destiny gị is already trampled on the grave ị ga-amata na ihe na the truth ịgbacha uche chukwu ga-eme enweghi you made the biggest mistake to tramp on akumata agwara gị si akụna big name akụna household name We wee dani likiri ya ma ndị nọgosi abaya ya aka gagagagagaga you are finished mark today's date ihe na a message from heaven esi esilugo ya phone call adam ejigo ya karịa stupid thing ama iche na ahụ facebook indejen ya chanamit odododo chanamit just mara ha chanamit ọnwa ebekarị na ịrị gị ụmụaka aka n'ike ọ ya gị endrị mmadụ anaghị anwachi ya ọnwa ịnwachi gị ọnwa and that ends go and match nna eme na vidio distance m na-agwa gị sevuo ya Because I know what I'm saying. You are finished. You are done. You are vegetable. You are gone. Man, with just one phone call. It got matter anything I tell you, go and record it. I Don't just carry false information. You are finished. And then credit to them. And I actually actually like fail gawa court. You will go to court and tire. APC are the ruler of that place. Ige pete no eme. ị ga-ekweta na akụna big mbi na last name mbi akụna household name na ị hụrụ narị eligani akụ zụrụ the land akụ jere ije ya for getting to two good years ga na-ajụ akụ gbanam gbanam the man ashia gị because na aba brought up mbi can you guy a guy a na-ebuga na abịa America a na-ebuga ya abịa asụ a na-asụrụ bongo trọza bịawa America bi ya iwe onye ara ime onye wu godfather gị ime onye wụ nna gị ga na-ezizi ị ga-ekweta na enwere nga ị ga-anụ gaa na-akpụ isi na-ekele ha says your second god idiota ya bịa iticha chanamite the indigene the indigene iticha ị ga-ekweta na ọ na-eme the last day ee <laughs> ị ga na-anụ a consoling speech ọhịa ị ga-anụ ee we fought so hard we fought so hard we tried That's bido na dema your failure speech. Bido today na day of because you're a failure. Intana woto woto. Intana. Bido na nashi yeah we did we tried we make it etinye phone abụọ ejide gị ya here eh we tried we did all we could do we couldn't make it nyema your failure speech o oh, because that is how it should be oh, oh, that is how it is ịtara ịtara ịtara one phone call a damage yela your dis your destiny Be bidona we a phone we a microphone hapo ema gono goso he I got agbaka ola again for consoling message very very soon no it happens that we did Ngobala youth have seen what we have what we have done and what we can do. Next time we will keep trying. The right person will be on the seat. Demand your fellow message you now oh, because it's about to happen. Dala. akụkụ ịbụ mmadụ ka bụ odogwu odogwu ka a mụrụ n'ala nna ya o ezigbo nwa afọ igbo ka ịbụ omeka nna ya omeka nna ya o akụ na-amụ ntakịrị kọ akụ na-amụ olisa akụ na-amụ mọnke akụ na-amụ pin ịnọla elu onye Ebuka Obi fada ya ọna-amụ nchakara gị ijeche awụ where is that video shini ga-agwa ha n'aka agbawa webe agbawa webe agbawa webe agbawa webe agbawa webe I egbe eh, akụta site and what are you going to do your king shi na akụ ga na akụ dị popular na ọ ga-ebubatara ha akụ ebe people know they know am He's a destined child. All of you now fight ya. All of you now fight ya. Mande Jereza yon riego achopu unu. Mande ojo, mande nonga ma. Na fight. Unu oh, gan. Una go come, una go leave. Aku still day. Aku is a barak. Aku wu barake. No eh. ya today. Aku na barak impi. Soldier come, soldier go. Barak is still pechiri. Go and mark it oh. go and market it akụ erugo nga ọ na-eru nobody bomb a woman unless that dị ga bring akụ down nobody amụrụ amụ n'elu ụwa ga bring ya down is a made is a made man my billionaire brother my billionaire brother solo peters himself a na-emegharị na-achakashigharị look at where belle face him ji shigi where belle face is the most useless man i have ever seen in my life nne ya ọ gara aga lee another man heroes rice. na-echi ya biko wee bele face where is your tokotoku moto ebiri gị when are you going to learn a lesson ị nwere onye bụ heroes rice. na-eto ya bịa mere ya free commercial na-eto ya ee mata ejiri gị onye nwe heroes rights ama kọntaktị ka heroes rights ahụ ịhụ ka you are just a foolish old foolish man achọghị ma ihe jepa akapara let me look for that, that's your video because i need to i need to kụkọrọ ozugbo unu kụkọgbu unu together where's that your useless video ka ebe ọ chere I need to jam all of you useless men e nwere na this blue app ndala chere n'akụkọta unu niile here wait ndala let me jam all of you useless things everywhere where's that j j amaghị ihe na-akpọkashi ọnụ na-achị na ya na-ekwu okwu na-ayeli ọnụ Let me play that video. It matter, the mentality of this rat. Of nobody. You You're my tomande Diego. But but it got bagged outside and we be trying to buru. It got bagged outside. Hey, <laughs> look at the video. Thank you very much, as you can see. Naya, um, Richard Egwabuku next time. Don't talk to me anyhow. Yes. You don't talk to me anyhow. They don't bore you with. Talk to me anyhow. You the most useless Nnewi guy I have ever seen eziokwu m onye na-agba m na-enwe nne m nwoke from ụtọ iditi na-egwe m ee eh? ụ na-egwe m imagine aka onye ọzọ gbara ka ị na-achọ onye na-agwa gị okwu en another thing onye ahụ na agba gị okwu enyi ha na ị gara ọ naanị gị na-eme destin ị na-eme ihu ndị big man ga-agagba ha ga-agagba ha ihe na-akọ eri oge I need zelo bitters to celebrate our victory on I'm telling you Zolobita sere ebe ị nọ come and supply mmanya gị Zolobita anaghị na-ere mmanya bi kemgbe echi ọ dịla occupied because of that you know ihe awu sacrifices I could have made just to make sure that Ebuka Obi stand and warịta nwashi abịara ịkụ inyo look at an imbecile a na-agba m onye nwanne m ọ na-ewe m iwe because ndị Anambra anyị na-enwe uche especially Nnegwu South anyị na-enwe uche ana agwa m na onye agwụmpa na-ese my brother ahụ onye osumenye ọnwụ onye ụkpọ lekwabe ha lekwaba anyị teteni na-ewe m iwe because onye a amaghị ma dasa akụfuru ya brain ya na Lagos ahụ nọ he does not reason he doesn't reason even ụmụ nwaanyị anyị na-agba ife more or less our men eriela this man is eriela riela kampatu kampatu eriri ya brain a na onye a n'isi ị gara na weta onye ọzọ cha na-agba gị okwu ị na-egosi ụlọ onye ọzọ na-egosi weta cha na-agba gị okwu JPAC eh, iwu just a iwu just a fool maka chi sense gị is too poor for my liking dukati gaa yiri gwampari yiri gwampari onye hụ ya ya echeche nwere ihe ọ pasịtara ya ewe onye e nyegara 1 million e nyega 500 eri ya ebe this oh my god ka ebe shiri ya wee man facebook mee kparara m shot monetization ya down today ọ ga-ebegide akwari ya nwụ onye nwekwa future this person enwe future enwe career enwe ya see facebook taa technology facebook ebrek break yala later onye ndị a ga-anwụ shicha na this blue app you see why i don't regard them as anything any man that feed from facebook or anywhere that they are useless Because if Facebook does not exist, now that's the end of all of them. That's the end of all certificate for for future eh, eh, in case of eh, any emergency. None of these people. None. Listen, listen it here. na no unya sense on n'ishi koneshi uya, sorry, koneshi amuya, ekume, brain ano unya na common sense. anyị nwere many balls and bosses anyị na-eme ha nve small small a gwara m na abụ m federal pikin ọ dị unu ihe gị egwu you are more than a fool federal pikin onye wụ nna gị federal pikin onye wụ nna gị which federal pikin eh federal pikin onye wụ nna gị enwe anything akpatara gị n'aka na apishie gaba ịma ịma na udela ka gị connection enwe do you know that udela nwere udela eshi from akpọ fon ya president office akpọ fon ya na-eji o udela ahụ ịhụrụ udela ahụ ịhụrụ hụrụ akịrịpụrụ ụkwụ ya udela get men forget say we dey do saga udela from pipo matara na ya sị oke ọwụ gị nwa oke come onye ole ezere isi onwe because kọntakt ka kọntakt ị na-esusu na ị na-esusu na na-ebugharị afọ awish afọ gị ga-akpa na nga alisi ị gaa ya complete two months isi ebere gị udara gbakwara mmadụ bọta ọwụ aka ka aka onye m ji shigị kpọpụtara m somebody ka Ebuka Obi na dis blu app Ebuka Obi emegakwa jikwa aka ya the bed condition they couldn't come up with ya enyekwa ha the bed condition ya o nwere ihe mmadụ pịachara gị ụtalị chịkwa gị ndo ọhịa na jam odogwu ịnaghị esusu na ihe a tụzọkwa nsusu o ihe ọ hụrụ na-awụ nsusu onye a na-akọgheri akọgheri onye a nwee brain nkọgheri ya dị too much nkọgheri onye a amafata mamụ the kind of mba na-ese mụrụ this boy i ga-ejiri from tụba gị n'Imo steeti because then they reason like this ndị imo steeti n'iwe were unu akwụkwọ mpasọ mpasọ of imo steeti o oh. ma eme ụmụnkwụ onye imo steeti but I to say it the way it is onye enwe onye anambra bụ anya ọgwụ onye this is not an anambra man maka chi ndị igbo steeti unu mekona na ove akpọ m onye alụkwara m dị n'imo so mekona pakwa biko mekona ọbọdị kọmfọm ya o unu funa kọmfọm ya go kọmfọ na mekwa onye ọla respekt onwe ya Well, for those of you commenting on comment section, in fact, this, no do anyhow. If you do anyhow, um, they go arrest you. They don't burn you well. <laughs> no fit. Akwena hu de la kuru wo to bana ehia. Ihuna this iti. Ihuna this this itebe. This itebe ayi no na phone call or three ways and acho onye ga ebe alo ya. This iti. E eti go onye ka line, eti go onye line. We even a letter add a letter, letter be a me witness. a na-achọ oh call this person oh call this person um, until we reach akụ akụ wetara ego kwuo okwu weta connection akụ ji ego ji connection o buto ya kwala again onye ahụ gbagakwana moto na ọmakwa nọmba onye ahụ odide mere arrest ọmakwa nọmba this man o komakwala ka achịcha jee zuo zuokwa ike welụ <laughs> ịma ọ na-erula gị na ọ na-erugula gị ịmagodi ino ino so akụ na kọntaktị mbi o ji ego o ji kọntaktị ụkpara gị ri belụọ gị useless people enwuru ha kpara ị naghị na ganana ihe m ji vidio m ekpe na-ele gị si hei okpo mụrụ nwa okpo mụrụ nwa lara iyi eziokwu m because I'm not so many games, sugar. onye ọsụ number ga-esusu ihe isusu ga ọ na-ịnọ mba Oh, ese oh, oh, ụkpọ ụtụ amichi o so nọ susuo gabata na na our territory you are very useless man Who are you? well i was just sleeping yesterday saturday today is sunday i don't know when i will post this video but let me just tell you this wanda kuka wai bom na foro bo aikin a the working money ego da yaji ije the flying money the national anthem of Anambra state the national anthem of Ndo Mwamba Dike Ndo Mwamba Dike ancient kingdom in the person of Uzozi Ora Agwa Zengo communication Western J Park Biabem and I went I saw I come I came back with joy. and him and I, no, he's from Ubo, not Oto. He's from mba dike Sorry, maybe I mistaken him. He's from Ubo, Ubo, Ouhoto. Actually, one on Mbadese. Yes. He's from Ubo, Ouhoto. Sorry, him ugbo and Oto na adakarị the same thing. He's from ugbo onye apari a. Who's from ugbo. ama ko shi susu pata ebe pata part of part of ebe ka anyị agbo humility ọ na-adị n'ọbara When I met Senko for the first time, that was last five years. She showed me what. So you met Senko for five, five years. Did they jiginanga? Emma, how number Senko? Did they jiginanga? you did not remember senko number get remember ndị ga-anọ na line akpọ ndị anyị ga-akpọ the eh? dide eji gị ime ịmatahụ nọmba senko him 5 years ago but emere ga arrest bịalie ya ego ịmatahụ nọmba ya kpọwa ya you know this big man ị na sample ji ha na-eko mgbe ihe ga-adakwasa gị ka ị ga-ama na ha enwe time for trouble this big man ndị na-eko bata na-eji ha na-eko when when hand go touch you you go not say they no get time for your stupidity. They where your time, oh. You where time for your rubbish. During not have come on to the day I won't tag again. And I was Senko. What have Senko got to do with your stupidity? What have Senko got to do? In a ole man in Juro Bioma, Balonwe go hide the Alonwe, and where time for your rubbish. I warn one again. This our Newi brother. Ikporo doesn't this are your Osumeni brother. He teach me what is called. This our Osumeni brother. Ikporo last time mgbe ị gaga ị Egypt Egypt. Mgbe ị Egypt. Eh, Gegicha na gaga that Osumeni man chọrọ ikeshi gị kee gị ọkwa because iwe onye onye ụkpọ. Ọkwa because of iwe onye ụkpọ o jikwara hapụ gị. Ị na ha esusu na again. ị na ha eferịla amụ data enweghị nọ ya n'ime ị ga-asa hapụ ọdịs big men aka jiri onwe ha kpala enweghị ego respect onwe ha ị na ha esusu na ịtụma ya kpala ọnụ again ị ga-asa eji aka gị jenwu jenwu n'onwe gị jee jee paịpụ wee bele fesi enwuru ọbara ịshaga alụọla nwaanyị stil imekwa imekwa asị somebody alụbeghị nwa a very ma man eh? na ka ekomakwa na bulimakwa onwe gị elu bisnesmen anakwa achọ nsogbu o businessmen nwekwara ebe ha na-akwụsị all these people kpọga agwa businessmen that made it ha nakwa achọ nsogbu gị kpọọkwa ha de n'oge ka na ihe mere akụ jiri za gị akụ is the only businessman that's available to assist at any given minute ị na ha esusu ị na erire ashị ị ga-asa aga susuo baa n'onwe gị uru music ị kụrụ akụ nothing to move ama mma gị na ex-convict ke karịa gị na ya wute the worst i don't know gị na ex-convict amami ka e werela karịa unu abụọ dameji at the same time ex-convict mgbe ihe ọma ga-eru ya n'aka ekwensu anara ya hụ can't you go and respect your stupid self ịkpọ mana a man just kpala onwe ya ego ga e enwere ike ọchị gị bịa kwuo enomata ga-apụta bịa kụọ erie akụọ erie you on your own Aka Jew de la Jirigi, you're on your own. I don't they tell you. I don't they tell you. And I pass about connection, I pass. And I get very dark man soon. Aka Jew de la get very dark man soon. Go and mark my works. From that, I Go and mark him what I did today. You know I'm Write it down. I don't just talk. Very dark man, very dark man. <laughs> Aka Jew de la get soon. anyị ga-amata na ọ na-eme hụ ebe mere travel imecha na coming they are about to capture you ị ga-ekweta na ọ na-eme akwa unu una say una no wan be useful for this blue app ụmụ nwoke ndị a useless ka aka kpara ala <laughs> ka echetara ya adaba na dị na dị sike ekweghị ya enwekwa onye ga-ahapụ unu useless things everywhere ka anyị na-ege gị iti mmanwụ ama m she join ya wụọ my brother oke na-ewe m iwe because a na-akpọ ka na-akpọ ọ na-akpọ ụkpọ a na-akpọ ụtọ na-akpọ osumenya na-akpọ amicha na-akpọ useless tin a na mebe iche pụta anụ ọhịa iwu ee eh? hmm. n'ọgara ya kpata ego ọ dị mkpọtụ we have a lot of online billionaires ịkwanụ ke online billionaires bụ onye fidiri fed you gị nri you iwe online gịnị iwe online bele face sakwana aghara mma what is your own online On online dike ga ọwụ wee bele face enye gị 1 naira ga-emechi ọnụ enye gị 2 naira ga-abịa gbaa ga-abịa gbaa vidio enye gị 3 iwụkwa na online gịnị iwu online akparị kụma ma akụcha ma akụcha iwu online ewu iwu online suma sumapant bụ ihe n'ishi mee ka nwaanyị dị ime ọhịa ewu online akparị kụrụ n'ime ga comedy comedy wey no no dey move a dead comedy wey no dey move as a full grown ass man ya nụka ya soro panta amụ ya mkpekere akpekere like this ya na-eshi ụwa niile amụ ya ọhịa iwu online aparị online everyday egide gị egide gị ihe kwutere n'ọnụ ọwụ na biznes mere eme ka ejigide gị ibe gi na-eji obi na obi nwoke ji elu agụ buo ntụ egide ha mara na ha mere sometime ka ka eji ka iji baa for how many years ibe gị na-eji obi nwoke ji elu akụ mee biznes mee biznes biznes ha baa pụta iji gịnị gaa nga for how many times n'obodo ya ka m na atụ gị iji gịnị nga ka ijiri ga nga ee iche nwaanyị mere nke a nwaanyị emeka nwoke emeka nwoke emeka ihere emegbuo gị sia chigbagbuo gị aparịkwụrụ ga nwee times two ibe gị na-eji ihe bara uru aga nga nwoke buo ntị akpọ akpọ kwoliti ntụo brashi ya si iwu dike iwu dike ị na-emeriri ihe o nwoke ji obi lụọ akụ hiji eh, aka nga wụtatatatatatatatata ee eh, nwapụ isi bukuru ee eh, ọtụ nwaanyị eme ee nwaanyị ihere megbuo gị uwe disgrace uwe fuu ịgacha nga enweghị pasta e nwere ike ihe ijiri kwuo okwu naanị 100,000 ga-eji 100,000 ga nga ga-apụta ka na-akụgheri na-akụgheri bren online billionaire will online billionaire ahụ fed nye gị miliọnụ nye gị miliọnụ nye gị miliọnụ nye gị nta nye gị nri. olee otu a gị na họteelụ gaa buru ụmụaka ndị ha chakatimba mpaya ọ naghị ịpa iji na pala ndị bara uru ndị ị ga na-eji aka abụọ aka ma ụkwụ na-eroteti ka bọọlụ ka futbọọlụ ka futbọọlụ lechin a na-agba na disin n'olimpik enweghị ime everything about you just fucked up ashịrị gị agba any man ọla werela secret nye gị eh that na just a pity that ọnụ gị you run destroy ya this ex ịma ihe gị na ya na-eme pretend friendship pretend friendship ka gị na ex convict na-eme onye ihe ex convict bịa gba ak hapụ jee park I am the real man hapụ jee park leave jee park ka amụ amụ a jee park is not meant to be trusted jee park abịa ak hapụ onye a don't trust him ọnwụ ezigbo ọyị m but ama m ka m ji ya he is not meant to be unu abụọ na-eru unu ịma ihe unu jee pretend ga friendship unu na because ana m apịa unu ya unu achọ ka people mata all of you are useless onye ka eh, I want to be in the position I'm better than eh, eh, Webele face I want to be in the position I'm better than ex-convict nna abuo ndị aparị abuo. ititi ichere ichere ichere Egypt ichere Egypt ga na-akpọ akụ nye m ego nye m ego e m ejiri eri aṅara m aṅụ egbela m egbe agagala m emega spaya nanyanyanyanya ọ dị online billionaire nyere gị nye gị nta nye gị imo kwụọla gị nta kwụọla gị imo online ịga nga ikwutere n'ọnụ online ga-aga nga ibe gị ga-eji mụsụ ego a kpatara na nkụ ndị anyị kpọga aha ichena wee ego m ha buru ihe a na-akpọ dike bụ dike ha buru biznes wo ndị na worship were the mind ka mee biznes were the mind ka aka ka somebody else bịa gbaa gị vidiyo na agba ọta pipụl a na-esusugharị ụmụ nwoke apị amụ ha niile apị pịchaa ha like this wụsara ha ewu uru ha bara akpa nwoke ibe gị wetara zolo bitas n'ala igbo bilions a na-ebunye ego pipụl a na-eti ego ego ka ihe bren gị nọ gị na-akụ onye tọrọ isi ọma gị kwụrụ gị gị na-akụ onye tọrọ ị na-akpọ online billionaire irihu can't we call you that online billionaire can't we look for something good ị na emekpọ gị anụ mpama tụsụgharị ihe ha ikpọgo onye ọzọ can't we call you di name JPAC anyị ga-akpọ gị nene or wear 200,000 face or wear 100,000 face or wear 50,000 face or ha ga-akpọ gị ị bịala ịdọba ma this man this man niile gara adị eme obi agụ o lere nwee business JPAC you a man you be man a man no dey talking how go and achọrọ m ka somebody bịa na-agba gị vidiyo na-agba onye ọzọ Rolls Royce gị mma ịgba jụọla na uwe belefeshi Rolls Royce ọrụ ya mma ịgba ịgba Rolls Royce abụrụ that your father house make maka ụlọ mbe ị ga-aga were penti penti ye ọrụ gị mma ịrụ ọrụ gị mma ịrụ duplex ụlọ nna gị ajụga m gị yu belefu belefes ọrụ gị mma ọrụ gị mma ịrụ a na-akọ iri na-akọ inyo ọrụ gị mma every time he he give you a hundred thousand na shia bịa kọvala gị one ten and I na ya never get glory only fifty only fifty million never get glory only hundred and fifty million i swear to god just to chọrọ ya nwantụntụ onye anya na ex convict na-eme ke ex convict only just eje to impos ex convict na-eje impos to na ana chọrọ twenty thousand ịma na Nigeria shiri but kpọta ya pụta ya facebook indigin facebook indigin facebook ndị ji wale eze gị nọ ngwa na-erekọgnaize akụ na-erekọgnaize akụ ga-ebutere ha ọkụ unu enweghị for how many years nyere m egbuo gị shia achigbagbu unu you guys are manless ana m ekwu ya with full chase enweghị unu pasitara bege ma ndị aparị ndị iko ndị inyo that use their money to make problem akpa ego maka nsogbu mo let me tell you you don't know this big man enwere account for trouble you see why you dey cry like a puppy ị na-achọ nsogbu but inwe ego you see why you cry like a puppy egide gị ogechi <laughs> onye a achọghị m ịkpa aha other people nọ na line that day ogechi <laughs> biko kpọrọ m onye a onye a ga gị fon kpọrọ m nke a akụ kpọọ akụ <laughs> because ego you wouldn't have looked for people to put online you You wouldn't have looked for people to put online to be calling because he were put a poor out in aton sobu oh when you're not on sobu can oh when you look for trouble oh when you're not on sobu do you listen how you were panicking that day in online echi mana jụ gị ịrịkwa oke iri oke chọgị echi nne m ha gidere m echaghị ibe ka ka nwa oke iwe a na-esi kanata nkanata ma onye wu dị kọnekshọn gị Enyewu wu gị ka m jụga gị abịa na-akọ iri onye wu kọnekshọn gị efrite ga-achọ nso big man na-akpọ ego dowa for problem ichi na ọwụ ndị jike ha emara yes nwanne igbu eme anyhow apịa gị anyhow ị tọka anyhow wapịa rie gị anyhow iwe onye ara ime anyhow wajaa gị anyhow you no be wetin wetin na want for nigeria ebe unu shi udo ara unu mma ebe unu shi peace ara unu mma you do anyhow you collect anyhow that is how it is big man ịkpara ego akpaghị ego for trouble ebidobe because as far as you live on this earth trouble ga na-eso gị ga ekote ha aka ga ekotere gị so you gather money for problem you gather connection for problem ka gị nwee connection inwe ego connection ị nwere wu jos biko kpọrọ onye o Ogechi biko kpọrọ m onye ga-adọle m nna ọrụ nọ na line na mkpa onye ama chineke bụ ọgọ don worry akpa onye ịtụga aha na this person ịtụga aha ọnụ ole that day you are a fool talking about problem do you think all this men kpara ego that they don't know the reason ha ji kpa ego do you think they don't know the reason ha jiri kpa ego ha gbara ego because ha mana problem na ataputa ndị onye gwara gị gị problem ọ na-eme eke maka ọ na-apụta na social media every man na-enwe nsogbu every man kpatara ego n'ụwa na-enwe nsogbu believe it gbalie ya gwe ya ma wee kwenwe ị ga-enwe nsogbu igo filam onye oshi ọhịa jiri jee Zion jee ka gị lekịla pichọ gị ebe ọla ijere ga gị onwe gị refịga nwatụbelang Chineke kpọrọ gị ọkụ we have to sell you to one state nọ na Nigeria you're not from Anambra state we have to sell you there you're a disgrace to our persons mm, mm, mm, ibe gị nọ n'ime ahịa na-agba mbọ na-agba mbọ to become men ganụ ya na we anyị ga-erechi gị another state you don belong that Anambra are not from our place ntọala lee ihe ọ na-akọ eri lee ihe ọtụnụ a na-akọ eri na na ọgaranya akpakọta today ntị m juru eju ndị achọrọ inyere aka dịka aja enwere pelo ndị achọrọ inyere aka adịla the funny part onye nwunye ihe oyi na ya eme enwere ihe ọ pasịtara fatlego dịka mmadụ ji gaa iri efe ka ya na onye nwunye ihe oyi na briz a na-efegharị ya na na direct ya ebe ihe anyị gị gị na-eche na enwere e ihe onye a pasịtara ee lugodi nnọọ ka o chie ntutu ihe ọ na-efegharị na nkeche na nwere nkụ nwa ya n'ime empty parel token ịkụ ya na-ayịpụ ya efe ahụ ị ga-ahụ nwa tụkwụrụ amụ nọ ya sọmtami ịtụghachi jụọ ndị mmadụ ị ga-ahụ amụ ya everywhere enwekwa uru ọ bara hụrụ gaa chọba anywhere yuzo yuzoba nyonyonyonyonyonyonyo ichilasa ya ịgbapụtala ije na na nke jumeje owe ịgbapụtala ebe why gwa you so messed nọ n'otu ebe ka amara ebe a ga-ejigide akwa mkpụrụ amụ gara uru ọbara Now Anako eri. Anako eri. Guys, click love and like and share. They're reporting my video. I don't even know why every time I'm doing video, they are on my videos. Why you see my views go down? Okay, I'll, it, one thing you don't you don't understand is that these people on my page, 24-7, share my program. Anytime you're watching me, share. If you love what I do, share my program. Eh, okay, Chi, and when you you can't stop me. ndị nọ na tọd batch enyere aka asaya agba onye ụkpọ zeko bụrụ nwanne m bụrụ onye ụkpọ you have to respect biko ihe je respect gị zenko onye onye ụkpọ iwe ezigbo efu HM Mashi, I am a business partner to Zenko. That is why you should respect me. I have um, percentage of uh, Zenko's business. I am a co-owner of Zenko's business. Hey, so you just respect go owo oh, ni ipo ya wuro ni ipo. Onye awu otu nne gi, owu otu to gi. I just want to come, I'm not here because you're not showing everything. You're just one place, name a video. You can see your movement that you're not even showing anything. Say, see this. You're just on a name a video, just so rubbish. Oh, did something happened? Jesus reflected dia Gary all the man a biko. beacon camminato. You can see the environment. You're not even showing anything. You're not introducing no car. You're not showing anything. I am a co-owner of Zinco business. 30, 40% of the business I'm the co-owner. I thought is what people should have been listening to respect you. naanị ihe je respect gị iwe onye ya wụrụ onye ụkpọ jee pak ọ dị ka enwere ihe mere gị spiritual that ga-aba but as far as I'm concerned chineke aga m eji ọ ekwutu gị ya there is something that is not okay with you enwere ihe enwere ihe nọ e n'ime that is not please before you leave this page follow this page biko those of you that are watching me before you leave it follow I don't know Facebook keep removing hello am I watching you from cities, Philippines. God, thank you so much. Biko, you're welcome. You want to go? HM Mitsubishi, e I'm a co-partner of Zenko's business. We have been working together. I have shares. I am this. I am that. Yawu, Benko wonyo boga wonyo bo. Onani, onani Zenko wudi richest man No no bo. Enwere, enwere trilonians bo. Onani bo. mana ụkpọ mana ụtụ mana amichi mana ọlụ mba na-ese niile mana anyị na-akụ nke ọsụmeni won countable nke ọsụmeni won countable ana m ajụ gị ịnwekwadịrị eh? ihere ịnwekwadịrị ihere to start respecting your old age elecha anya na gị mụrụze nkụ imere nga na ekwuru rọbish amụ elecha anya na yu bonze Zenko na yu bọna brain ọnụkwa the some useless men anyị nwere na this blue app brain ọnụkwa ụnụ ntị that's why don make the man all that because none of anaghị enwe brain they no dey articulate proper a man ọla ehun ejere especially ndị aṅụrụma ka enwe with the worst ka enwe with the worst gema ntị dema ihe eji respect ya wụ na ọ mazenko ọ mazenko ọwụhụ na o chila 28 million inside Zenco's business ọ tila 50 million inside Zenco no no no ihe eji ama ya ihe eji eto ihe ị ga-eji respect ya because ọ nọ na ọwụ ọ bịara and you watch ya the watch the video very well watch the video properly ị ga-ama na ihe awụ ihe ozuruga ezuruga na Zenco achọghị this rubbish ọ na-eme na Zenco achọghị this Facebook ihe awụ ụmụaka kpara ego nọrọ bụ ihe ije na Anambra ka ị ga-ama na enwere ihe a na-akpọ trilu agwara gị onye ji ego a na-apụta na Facebook all these billionaires wey dey show themselves jane osumenyi baa na osumenyi ebe a mụrụ m ebe m shipụta ụwa ka ị ga mara ihe wu iget why get why baa na osumenyi ka ị ga mara ihe na iget why onye apụta na-ezuzu ọ na-adata ụkpọbe ha enter there ka ị mara wu ihe wu mmadụ iget why you be man then lema You have to respect me. Not for you have to respect me. Then, for somebody to then, Then you have to respect it here. They hate your respect it here. They hate your respect and some gullible fools will be listening and be and me measuring this rubbish on And they had to you some reasonable sense to Western because are you a co-partner of business with uh, Zenko? Are you co-partner of Zenko? Simple. nna ego ole ka itinye na biznes dị nkọ ego ole wụ your return ewu the shareholder of zenko's business your mumu pass your you pass your brain okay so mbịa gụwa ụmụnne m niile nọ na sumeni mbe ndebe chukwu ji ekwu ha all of them mbịa kpụwa ha aha niile ma wụọ ma wụọ geji ya respect mam may god deliver you from bondage ekene n'ime gi. no let me block this annoy when oh, you get out this place is not for you jepa who am i jepa ka na-akpọ idiot bingo anywhere believe this and that jepa ka ihe niile akpọrọ gị ọhịa ịwụ ihe niile if you are not everything akpọrọ gị start changing your lifestyle start showing us what men like you can do aga m ị ga-abara uru n'aka m because I'm your sister aga m akụpụta gị mmadụ you have to start doing something ị ga-abana gị uru because apara ga-abana promas maka chi ihe niile ilistiri ihe a na-akpọ gị from A to Z nwanne ọhịa ewu I'm telling you the truth you need to start proving us wrong that ihe niile a gwara gị ihe na ọwa ihe ewu maka chi even how much you can anywhere believe is your next generation to come ndị mma ya ama ya ụlọ ịtụ ọnụ chineke nna me hey! mana ndị majority of people na-akpọ aha ka gị nwee ego ka gị nwee mkpa ka gị nwee imo jee paakị nene ka ị nwere what do you have jee paakị achọgoro nke ishigodiri m anwụ majority of your eh, your fellow comedians are on and on and on but all you could have done give with ụlọ nna gị rụrụ were agba paint bebụ butere ya ka asị gị congratulations anyị ama na-ejekwa nye gị congratulations because anywhere you place your level can we go place am for you gwa m what ah, in fact eh, I just dey look you dey laugh ịma people will not tell you the bitter truth aga enweghị onye enweghị onye ọnwụ sọ nga ya you see why I don't make friends achọghị m likeness unu because aga m agwa gị kewu the truth ngwacha adị m agwacha ndị mmadụ e, kwemere enwere ụmụ ashawo ndị a na-akpọ bleaching cream bleachers ụmụ ashawo gara Malaysia ga-agba akwụna for years every day ha pụta na-acha anyị who they came on who ngwacha ha they will start to go and rebuild themselves because him na have nothing but the truth mama nu tegara bleach mgbaga shaworu bedi at the age of clock 60 something years gbana every year akpọbata nwoke na social media is it not improvement every year what another man akpọ every year is it not improve ihe no more sụrụ that is how it should be done aga m agwaga you start being who you're not nghọtago is it not improvement that onye echebe echiche ikpo iman di ya all of a sudden ya kpọm iman di ya is it not improvement can somebody clap for oge echi clap for me die ọsịsọ kpa kpa kpa kpa iwu onye ara kwụọrọ m aka is an achievement onye show one achievement tell me ikpo arịkpọzi chọọchị m ji mee ya chief arịkpọzi chọọchị je somebody bi n'ụlọ ebe a na-ere na Canada ma ebupụta ụlọ ya For by fire, by thunder. I got your one bedroom. Is it not an achievement? Clap off for me or say so. Anyway, let me go back to you. But we walk by grace. We don't make mouths. Mm. In I have come to realize that now people who insult your conversation are poor people. Mm. A reasonable rich man cannot insult. She got the Eva comedy. gbara gị tiketi iva comedy nyere gị nri n'Ijipt biko gbagodi m onye mere ihe mere onye abịghị m ọwụ ọwụ ọwụ I wear pass my ọwụ ihe mere gị big man kpara bag n'aka e, common 10,000 anọghị n'ime akpa ahụ ọwụ ihe mere gị big man jee big man ana m ajụ gị edi ihe mere gị big man a ihe mere ni people cannot tell you ka wee eziokwu guys click love and like and share this program click love and like and share the program biko iji lechaa akụ na-ewetara akụ ọnụ akụ gara na mgọ ụgbọala tụrụ ugo bata gaa na another place gaa mee such thing ka ha kụgbuhu gị wute okwute dị ya nwanne onye onye nwoke na ibe ya ha n'ọnụ o onye ọla hụrụ akụ solo bitas kụnyere ya mmanya na mụ mmadụ ka iwe onye ara akụ pụrụla ma tayas bara tayas esekpuru ala narịọ kpọọ jizọs by force jizọs ne sekpuru ala ekpe ekpere jizọs apụ ya n'ọnụ ọmaka arịọmanọ mbiafọ of data atọ akụ bujirila udela kechie ya rọpụọ ya ya nọrọ ebe ọ nọ na nwoke na ibe ya ha n'ọnụ ịnwụ na-akụ biko kpụpụrụ ya okpu my it's not easy it's not easy sụọ arụ okpu nne nne If what I'm doing on social media is not right, somebody like Zenko wouldn't have called me to Japan, come and know my heart. Could you imagine? So, ihe anyị na-ezuzu na Facebook wụ an achievement. O oh, nwere ike eleji anya ọwụ Zenko kpọrọ go. O nwere ike somebody chiga ebe na nke Zenko. ga-apụta dị ya na-akụ inye mana Zenko will not come out and say you call me or you no call me because he's a big man nwere ike somebody she onye agbaga gị vidio na nwere ike ọ sị gị bịa duga m na nke Zonko enwere biznes m chọrọ ime na nke Zenko ga-ezuzu pụta dị ya o nwere ike nwoke onye kpọrọ gị because ya wụrụ ma deman kpọrọ gị ọ kwara ịpụta gị na ya eme vidio o nwere ike Zenko anọdụ ga-emewa ihe anyị na-eme gị mechazie gị dadi forgive me adịazụ nka ndị mmadụ matakwanụ na ewu nwanne m I know you I know you J Park Why didn't you go everywhere? Gajian Olozenko, Jian Garia, anything because here we video in a zulu zulu. You are zulu as this video. Kijikwa ba, kijikwa be brainwash all these gullible people. Chena how chena won't matter. You see your life. You see your life. Only you go to share my video. Go and watch this video. But get that akabara. Something is not okay with this video. Akabara this video. is only a wisdom will understand ihe m na-ekwu vidio a stop bogorizing yourself you are nobody enwe onye wụ gị even ma chọrọ ibel gị ego anọghị na akaụntụ gị shishi you no get I could have to pay your bare money I could have to pay your bare money iti nwụrụ anwụ I could have to pay ebe elụọ gị mkpọkpọkọlụ na ya n'elu ga na akọ iri and as i come him as hear dey fall uh-huh. so he like here now i have choosing not to reply anybody anybody need negative comment i can not reply since i notice that there i don my dear na i shout it to me. oh men kpọrọ gị men na be your dm na-achatị gị enweghị reasonable man a ga-akpọ gị shidat nna nne nna baa n'onwe gị uru nobody iwu onye kpọrọ gị iwu onye kpọrọ gị ị gara there on your own okay wee ize Zenko I remember when you went to Ifeanyi Uba may soul, keep resting in peace ọ pụtara gị na ya kwuru mee vidio Zenko nọrọ dị a kpọọ gị nwome gị invite ị ga-anụ nga ahụ gba ịmakwa ihe wụ gị na Zenko ịgba vidiyo jee paakị maka chige ị ga the happiest man ma ọ bụrụ ma zenko zenko mere gị invite enwe onye mere ị nwere ike idugara mmadụ di a e big zenko anọdụ nga zenko mede travel nwere ike nweta anything that has to do with you ga because ọwụ onye ukpo mba dike gị na ya ga-apụta ume ịhụna how you not even showing his car because are not invited by him you're not even showing his car ị e na-ebere ebere ya vidio m ga-agba ya aka m jiri rie some muggles but ndị ọlarị wise my ya owe ama m gị very well Papa can know you more than you know your fake this this your fake ịgba vidio ịgbara ma hụna ka ishi bere ebere ịhụna ka ishi bere na vidio a na ibere ebere na-esusu esusu ọrụ Abuja I'm coming for you ọrụ Abuja guys biko follow me na bleacher bring it on follow me na Ekperima the scam lord of Chicago don't forget follow me na Ekperima ọrụ Abuja I'm coming for you ịmana o que nwere problem uke ya onye ọla nwere problem uke na peji ana m abịa for you mmecha na ama eri eri pụtara gị make we dey finish this one. data nna akpari ụmụ abịara m igosi gị rose rose kama o igosi gị mụta jepak gbasiri ike with contact. leenu jee paakị ga hụ Rolls royce ọ bịaghị igosi gị rose royce ị não akpọ jee shift ga J Park. Eh? ịbịa <laughs> chineke nna uh, <laughs> chineke biko ma ụwa m ụwa m ụwụla m ayọla ma emitikwala iman like this gbuli ụmara imi ma ekpe nara ya aka ịbịaghị igochi Rolls Royce jee pak ịhụrụ Rolls Royce ịbịaghị igochi Rolls Royce jee pak ịhụrụ Rolls Royce gbara Rolls Royce ọsọ you that would like to enter inside that Rolls Royce go like this you that want to would like to enter inside Rolls Royce go my brother gave me key to enter inside the car. You, j you. You. J-Pack, let's assume you are invited by my brother. I got my brother. Zenkonemu, Ogadreganama, na Ibanaro, eh, Madole, I got Madole Nimuno, but I don't rice before. But now J-Pack, Abagoya, you. You. Only keep, only keep in the Tidra Kiashiata wire. onye ka ị na-etiri aka ya shịatawa ya n'onwe eze eze anyị niile zuru ezi eze anyị anyị furu ezi ọgbụgbụ anyị ga-atacha dị aka yoo ya you you ibezi igosi rosaris ga amị ya you dati marachi somebody kpọrọ gị bịa duga ga-eyie babariga yie babariga bịa na akụ eri nwụma ndị na-aṅụ bren ha akamụ na-edisivu ndị ite ibe gị o like na ewere connection ya asị ka na-ewere ndị gị ọfụma na ego anọghị akaụntụ gị the last time emere gị arrest businessmen na-atụkwa ụjọ but they keep money for trouble but ọwụ mgbe somebody efuru like you zọtara ha nsogbu they deal with their own wahala jay park zenko cannot save you ị na-ha na anyị machakwa your trick lekwa lekpa gị lekpa gị lekwa your and ị lose weight a iwerela afọ sashi ihu gị the day you go enter esususu na esusu jay park respect onwe gị mere eme exercise ị na-eme afọ gị ata ihe a gị na nwaanyị gị na asampụlụ onwe unu mere manụ unu shiere unu epoto unu eme mere manụ ya ji na-eririri enwekwa onye ma gị enwekwa sheke mma gị ịbịa kpọchie m e onye ya ya dị otu ji emego ọnụ na ọ jọsịrị gasị pikchọ ebe ọba before n'ebe o ji ezoganụ iche bịa taa ya o sikwala n'omume you don start ị na ị na ha mme na mkpụrụ mee enwere ihe pasara jee paakị amapa nga ọfụma enwekwa ihe pasara <laughs> I will use you and shine. <laughs> Jụọ ndị dibịa ka ọ dị ha. Chineke nna mere achị m Chineke nna mere na gị ebere let God save you let God save you from spiritual poverty. hụnanya gị mechie gị na ịjụọ ndị dibia ka ndị dibia enweghị ha pasịtara ha mana ihe a na-emewe ihe ọjọọ challenge somebody mmadụ on his on his right part ka ọ gbanyere gị blue movie ka ike na-aga ọkpụ that day amụkwe gị amụgbọcha gị ndị dibia ma that at fort zuzuru jee onye aka ya rịọcha megara onwe ya ihe zuzuru ka agbịrị gị blue movie ka ị na-aga ọkpụ that day ka amụkpọcha gị ị ga-anaga shawo that day shirashin na-ezuzu na-ezuzu gị na wia belefe wia belefe ajụka m goshio eze ndị ebe ka nna ụmụ onye iwu ọwụ na soshal midia ka iwu ndị jin ọwụ na soshal midia ka iwu ndị jin ọwụ na soshal midia ka ị na-achọ onye gị gara gị aka n'ike were karịa gị as a dead one agbala gị ya asị gị phone call I destroy ya like you're not gonna win ekwenye na nga na-ekpe nọ na nga ekpere mmadụ ikpeazụ ị nọ na nga ebubara gị kpeba gị ị nwere court case ekpecha gị ikpechi gị you are gilti guilty gị na I was not there did not witness it that is what is gonna happen to you ka m cheta that ikpe a na-ekpe let me remember that ikpe enwere e ihe a na-akpọ ya enwere ihe a na-akpọ ya na-emekwukwa ya na America have you ever seen ebe ọndọ ihe mere gị taa as I'm talking to you ọ ihe mere gị as I'm talking to you Zion hand we move ka ọ na-eme onye amahụ that Ebuka Obi has come to bring light life ama that Ebuka Obi has come to bring new meaning new life ọ ga-atọ nde dibia kere agbụ n'ala Imo steeti agbụ ọ ga-atọ ụmụ nwaanyị oruru ọbara ọbara ha ọ ga-atọ ndị nne na nna ha kọmitiri atrocity gidere ha ha adị successful ọ ga-atọ ha na-agbụ onye ọla na-eme bizines ọ na-aga jikwara gawa zayon ebe ahụ ka ọ na-eme zayon or nothing ọnọtụ ebukobi or is a son a son of Christ Ebuka wu our second Jesus kwere ikpe ha anyị achọghị ịma ndị dibịa ihe ahụ unu na-agbara tikịtịkịtịkịtị na-etiri mgbu ebikebikebikebikwu it ọnụ n'ebe anyị akpụna na ndị eze ọ na-aga anyị ọfọma ha na-eti ise ha na-eti ise ha na-eti ise you feel abatago na Zion unu ticha unu ezuru ike ama m na majority of you guys nọ there na-achọ ala unu ga-ego ndị oshi na ndị ama ndị amụsu ebuka obi abịago taa anyị na-agbụ ebuka obi abịa zion we fly to ngọkpala ebe ahụ na our headquarter anyị abịago to stay bịa this ex convict ashike mgbe 52 years ndị ebe ka nna enwe ọkụ enwe mmiri nna aṅụ mmiri well akụ akụ ebubatara ụlọ akụ do anyhow you collect anyhow a poor wretched remote village man like you enwe ihe pasịtara kemgbe ị e chere mmụọ gị ihupe naanị ihe na-amụ mkpanaka akụ eburu light bubata na be unu ka na-esu